my people, how on a day are you guys observing the seat at home over there in Biafra land? You know, it is happening, right? And uh, this video is a very interesting one. You know, there, there, there was a loggerhead between PM as a Simon uh, and uh, Ifanyo Ba last week, right? And uh, this video is going to be addressing, you know, some of these issues. Yes, this is IPOB Media, the place where we bring you the good news of Biafra, the only channel where you get the latest legit news, information, updates, trends, happenings, events, and everything you need to know about Biafra and our struggle for freedom yes in case you are new to this channel do well uh, to subscribe click on the notification bell so you don't get to miss out on interesting videos like these as we bring them on daily basis and don't forget to share on all your social media handles so that our fellow Biafran brothers and sisters we get to know what is going on and we encourage you to share your thoughts in the comment section right this is a very interactive and informative you know video you need to watch to the end right share your thoughts with us and uh, i'll be replying to every of your comments as usual and give this video a thumbs up all right let us get back to our story yes our brother has come out to give a piece of advice to you know um Ifanyo Barite so that things do not you know get messy right? You know, sometimes when we try to prove that we are strong and uh, we are heady, you know, things might get messy at the end. So I want you to watch this video to the very end and, uh, you know, see as he gradually addresses this issue, you know, with, you know, if if know, but this our brother is an is an intelligent man. Watch to the very end, and you will, you know, it will bless you. I'll be right back. ndị be anyị ụtụtụ ọmanụ efifie ọmanụ abalị ọmanụ dịka ebe unu si afụ ife onyonyo a asị sị ka m jiri ohere a wee gwa nwanne anyị nwoke nke a na-akpọ Ifeanyị Obookwu ee eh, a na-adịkwa mkpa ịma na onweghị onye macha ife niile ee eh, eh, mmadụ mee ka ọ na-adafe ụzọ enyere ya aka chi ya takwa azụ asịkwa m nọ nọ na adafie ụzọ gbasara ife ọ na-achọ ime Ifeanyị ụba nwanne anyị nwoke anyị fụkwara gị n'anya and anyị na-afụ ọtụtụ ọrụ ị na-alụ n'ala Igbo emego m ife onyonyo mbụ na-asị na nwoke a kwesịrị ịwụ gọvanọ Anambra ụdị ife ọ na-alụ ọtụtụ ndị agha alụkwana ya ee nna eche ege ka o ji eme ife niile ọzọkwa ife ibe na-eketa na seneti ka ọ na-eketa wee na-alụ ụdị ife a na-alụzi ka onye wu gọvanọ steeti ife a na-alụ alụ ọ ka nkụ ndị nyegoro aka aka nkụ amaghị m ugboro one asị na-akpọkọnyere ụmụ nwaanyị obodo obodo dị etu a ebunye ha rice onye ụfọdụ ma sola alụ gasịrị ọtụtụ ife a na-asị e, e, na ife Uba na-eme naasị. asị n'ebe ego a onwere nwoke nwere ukwu ego ukwu osisi na-amịrị ya ego etu nwoke a si eme ife a na ụdị onye achịzi Anambra na ee eso na ndị toka na-eto ife ụba na mbụ afọ ọbụ ife Ifeanyi ha ya ka onye ya aka onye kwesịrị ịchị mana ọfụ ọfụ a ka m bịa tinye anya na ọtụtụ ife nwoke a na-eme wee na-asị na nwoke a kwesịrị ịchị nwoke emego ọtụtụ ife nsị ka m kpọsịwala ụnụ ee amaọkwụ na ya apụ ebe a eziokwu ọ bụrụzie nke a itinyezi CCTV ka e wee na-ejide ndị ohi na ndị ekperima hmm. ka CCTV nwoke wee ife ọ na-emewu eme ọ na-afụ ife na-eme n'obodo a na-ene anya na-ama ndị na agasị obodo hmm, maka ife ọwụ afụkwalụ m na ọtụtụ ndị kenerie maka CCTV o wetara hmm. na ọtụtụ ife ndị ọzọ ọ na-emegasị ọ bụrụ sọ mụ na-ekene ọtụtụ ndị na-ekene ụfọdụ na-ekwukwa etu a nsi ekwu na nwoke a kwesịrị ịchị Anambra nọ edozi Anambra negodo obele ha na-akpachata na seneti na e eji eme anyị mana sọsọ ife nweta na seneti na osi na-akpa ya wee na-eme ụfọdụ ife mana nwanne anyị nwoke dụka na ejebe ebe do anya asị ya nwanne anyị nwoke chiyata azụ chiyata azụ ee ife nna na n'ife sit a hmm, mmadụ kpọrọ m ụbọchị a sị m he na saịdị Nnewi eh, sị m na mọnde kịta anya mọnde nke wụta na sitatom anyụgo ifeanyị obe emenyugo ife ngwala e. onye ahụ wụ biko na ụnụ apụtakwa n'ilo ụnụ apụtakwa na eh, hapụgodunu ka a na-ene anya Eh, n'ife gbasara sitatom a ọ ife kwesịrị mmadụ kwesịrị ịkpachala anya dukia afọ wee na-etinye ọnụ ebe ọwụ na gọvanọ steeti niile dị n'ala Igbo emego ife niile ha ha chọrọ ime ka ha menyụọ ọkụ sitatom ọnyụhọ ọ senetọ ya anọ m na na-achọ na-agba mbọ amụghọmụhụ ndị ya na-etụrụ alụ ahụ ka ọ stọpụ sitatom nekwe na anya ka ngwụ na eziokwu asịghọm ụnụ na nna akwado sitatom sitatom na-emelụ ndị Igbo ahụ mana o nwere ife ha ji wee wepụta sitatom mụnwa na izizi mbụ onweghị mgbe m ji si na m chọọ sitatom na ụnụ na-ege m ntị ọfụma mana ndị wetara ihe nwere ife ha ji wee tinye ka anyị hapụkwanụ ha mgbe sọrọ ha ka a jiri aka ha wepịa gọvanọ ala Igbo niile atara ego nwa enweghị ike ịkwụsị ya ife gbasara Sitatom awụnye amụnyere ọkụ n'ime Anambra ka agbanye ọkụ akwụsị Sitatom e wee mụnyezie ọkụ nke ka ndị kidnapa wee were ọnọdụ werezie ọnọdụ ọkụ na-agba na Anambra ma saịdị Imo gasị iji azịa ọtụtụ ebe a gasị ihe ala ife awụ Sitatom kpalitere onwuru na ejigbochi ịkwụsị sit at na ọ ya emezi ụnụ nụrụ ma mgbe a sị na-atakịrị gọvanọ ma ọ nka nka nka ife eji wee nta tinye si na ha ji wee tinye sitatom wụ na-eji maazị Nnamdi Kanu onye isi IPOB biko nụ mbọ anyị agbawụlụ ka anyị malụ ka maazị Nnamdi Kanu ya esi pụta ka ọ wụgodu nyaawụ ife o nwere ife ndị oyibo na-asị let it be at the front burner maka ụnụ mana a sị na ndị tinyere ya esi na ọ pụta ha na ya suspend ya ewepụ ya ewepụ the sit biko nụ ka a ghara ime ife ya eso okwu ebe ọ na ọdịgo ndị be anyị nabata eh, ma ụfọdụ si na na-eji ike wee mee ehe ụzọ na esi na mee ụnụ afụgo na ọnọlụgo ka anyị na-echekwanụ mgbe maazị Nnamdi Kanu ya apụta ka e wee mara ka anyị esi kwụsị ya eji m ohere a na-adụ nwanne anyị nwoke ọdụ Ifeanyị Ụba ịnwago anyị na-ekene gị mana anyị achọkwa ife ya aghasa baa anyị ọzọ anyị ka na-ekuchatagodu nke mere eme biko nna eji ohere a na-ayọ wepụgodo ife gbasara sitatoome a n'akụkụ lụwa ife ndị ọzọ ị na-alụ na ife ndị ọzọ ị na-alụ apụgodo sitatoome a na o nwere ife kpatara ya anyị asịghị ọ na ịhụ ndị Igbo na afụ anyị ụfụ ọ na-afụsi anyị ụfụ mana onwego ka anyị si wee na-eme na-ama na-eji wee na-ehe sitatoome a nọ ka ngagharị iwe maka na-eji Nnamdị Kanụ dịka m si wee kwu ka agbagodo mbọ ụnụ a na-etinyesi ọnụ ike ụnụ ndị nọ na politiks na-etinyesi ọnụ ike na-ekwu ụnụ e, ma ebe ụnụ kwesịrị ikwu okwu kwuo okwu sikpọpụta maazị Nnamdi Kano udo wee dị n'ala Igbo udo wee chịa maka ndị na-enye nsogbu a kịta awụ ndị na-anụkwa onye ee ife anyị agbagodo mbọ hapụgodonu Tom na ọmalụgo anyị ahụ obele na ọmalụgo anyị ahụ anyị ka anyị mana ọ na-afụ ụfụ ee eh, na mọnde na onwe ife ya eme na ala Igbo ee eh, mana ka anyị amụtawa gị obere onwe ife na-aza mmadụ adapt eh, anyị adapt go to it na-ama na ejizi ịnenekwu anya ụfọdụ ụlọ akwụkwọ n'ala Igbo na-ahazizi nkụzi akwụkwọ ụbọchị Satọde ka ya etu o si wee dị ka ya ghara ije mekwa ife ya ebidokwa nsogbu ọzọ dịka m si ekwu sitatoma butere ezigbo nsogbu chi gasa na igbo niile gọvanọ nke atara ya ofe eruo nke atara ya ofe eruo nke ọbụla ụzọ ọbụla ha si ya nwa ka ha kwụsị ya ọ na-akụsa nna ya Ayọgụ biko lụwa ife ndị ọzọ ịchọrọ ịlụ ikpe magasị ife ndị ọzọ ịchọrọ ịlụ lụwa lụsiwe ike anyị na-afụ aka gị anyị na-ekene gị ọ mụnwa bịa ụbọchị ya mee program sị na ị kwesịrị ịwụ gọvanọ mana nke sitatoma hapụgodie hapụgodie n'akụkụ hapụ ya na agagodo etu o si ga ọ ife ndị a ji eme ngagharị iwe na-eji maazị nnamdị Kanu so eji m asị ka m mee ife onyonyo a maka na iwu onye m fụrụ n'anya wee na ya ọgụ sepụgodo aka ya chọọ ife ya agasasị ya n'Igbo kịta ndị be anyị adaptgo toe eh, na-ama na-eji etu a fọkịta asị ha mụ na sitaton dị mma asị m ụnụ nọ na-afụ anyị ụfụ mana dịka etu ọnọdụ si wee dị o nwere ife a ji wee na-eme biko hapụgodoro ha ya etu a ndị hapụgodo ya etu a ka a ghara iji maka amaghị m na onwere ndị gị na ha kwekọrịtalụ ụfọdụ si na ịkpalụ aka ebiro na akwụkwọ ma nke nke amaghị m achọghị m ịma ife ụnụ kpalụ asị na afụrụ gị na Ee eh, na foto amụghọ ma achọghị m ịma ịfụrụ bara nwekwara ike ọhụrụ biznes ka ijere ime maka kọntraktị na-adị n'ọfisi vice president ọfụma kọntraktị ego nwere ike ọhụrụ na ijere ime ee eh, mana maka na na ekwu maka sitata home a ọdụ ndị mmadụ ka ya sị na nwere ife ọjọọ ị na-achọ ịmụnye ọkụ n'ala Igbo biko mewe ndị ọzọ ị na-eme Ifeanyi ụba. hapụgoro sitatom a ka ọ ghara ịghasaba anyị biko ife ụnụ ya etinyegasị ka ụnụnwụ ndị nọ n'ọchịchị iwu ka ama ka anyị si kpọpụta maazị Nnamdi Kanu akpọpụta ha na sitatom a ya akwụsị ịnụkwa sitatom ha ọzọ ma anọ gbasara ife ọzọ ọ ka ọ ha n'ọnụ kịta ngwanụ nọ Yeah, so my people, you've heard from our brother, and he spoke like a wise man, right? This is why I told you that he is very intelligent, right? You know, look at how we addressed everything. Like, you know, sometimes I think everything is not a fight, right? Address things, you know, calmly and uh, with wisdom. And I believe that if Ifanyuba hears this, very video. You, know, it's going to make a lot of sense to him and he's going to come back to his senses, right? let us um do well uh, to share this video right share this video and let it go viral so that if anybody gets this and things do not get messy at the very end all right share your thoughts in the comment section i will be expecting your thoughts and i will be replying to every of your comments yes my people if you've not subscribed to this video please do well uh, to subscribe click on the notification bell so you don't get to miss out on you know interesting videos like these you know as we bring them on daily basis and don't forget to share on all your social media handles so that you know this video gets to the right places and the right people thank you very much god bless you bye for now